ụwa ntọ asị m ụwa mmee ụwa nnyọọ ụwa mmee asị m ụwa ntọ ụmụ ibe ụmụ ibe ekene m ụnụ ndị nsọ ala igbo bụ ndị ndozi ọdịnala igbo nwanne ụnụ nwoke nọ nsọ ekene ụnụ anyị si ka udo dịrị ụnụ n'ụbọchị nke tata naanị nwawo ndị ndozi ọdịnala ewu ndị nsọ ala igbo naanị nwawo dị hardcore truth wee bịa anyị bụ eziokwu a na-afụ anya gbasara igbo wee bịa onye oruoro ogoro onye oru wiri nwanne me maka eti amaghị na ofu onye abịaghị ahịa ihe anyị ji rezọ blade anyị ji rezọ blade anyị na-aka ya aka rezọ blade ịka ya ọdụwa a sị m na ọ ga-adịrị unu na mma na eke dịrị unu na mma na orie dịrị unu na mma na afọ dịrị unu na mma na nkwọ nwanne anyị a na-agba ka anyị data ego ihe anyị na-agbazi bụ ụwa n'onu anyị anyị a na-agba ka anyị data ego ndị ndozi ọdịnala igbo ndị nsọ ala igbo agbanyego mgbọrọgwụ n'ala igbo anyị agbanyego mgbọrọgwụ maka na anaghị esi n'elu arịa na a na-esi na ana elu anyị kenesie ike anyị ekene orie kene afọ kene nkwọ kene ndị mbụ kene ndị ọbụla ndị egede kene igwu kene ibe anyị sịrị ọ ga-adịrụ na mma ụmụ ibe agwara m unu na ofu ihe a ga-eme ka ana Igbo dị mma bụ sọsọ ofu ihe ọwụ nsọ ala enweghịzi ihe ọzọ enweghịzi ihe ọzọ ị nwere ike ime n'ụwa ka ala igbo dị mma there is no ọ bụrụ na e nwere ihe ọzọ ịgwa m bikos okwu anyị anyị ebezi na falasi we falasi ihe anyị na-ekwu bụ okwu okwu kwụ ọtọ okwu kwụ ọtọ nwanne m nwoke Jude ekenekwa m gasị m na ọ ga-adịrị gị na mma ndị na-agbasi mbọ ike ka ha ga-esi wee nyere ụmụnne ha aka ndị ụwa na-atụ n'ọnụ ọ ga-adịrị gị na mma ụmụ ibe sọọsọ ofu ihe a ga-eme n'ụwa igbo apụkwa ndụ bụ sọsọ ihe anyị na-ekwu bikos ịpụ ndụ dị iche bikos ịmana ihe ndị mmadụ na-eche na ịpụ ndụ ịma ndụ a na-akụ ya akụ dasị m na-akọ gịnị bụ ọgaranya ọgaranya bụ ihe gara anya ọgaranya bụ ihe gara anya ihe mmadụ fụrụ laik ya ya mmụọ na mmadụ abụghị ofu ịmana mmadụ na-afụ ihe mmụọ na-afụ ihe mana awụ mmụọ o nwere ihe ndị Igbo na-ekwu maka ya ndị Igbo nwere otu ha si ebi ndụ ụnụ n'anya ihe niile ndị Igbo nwere bụ akọ na uche ka ọ bụ enwere ihe ndị Igbo na-akpọ iti mmọnwụ iti mmọnwụ ahụ ihe ọ na-achọ ịgwa gị in bụ na na o nwere a na-eti mmọnwụ ndụ a na-eti eti ịgụ arụ anụ a na-agụ agụ bụ iti mmọnwụ ịghọtago iti mmọnwụ bụ ịgụ arụ denu ikpu mmọnwụ ikpu mmọnwụ ifeji ọkụ light bịara ịhụ na onye agha mmadụ nọ n'ime mmọnwụ ahụ na-afụ ndị nọ n'iro mana onye nọ n'iro agaghị afụ onye kpudi mmọnwụ <laughs> ọzọ ọ na-agwaghị na onye ji ọkụ ọ na-afụ ụnụ onye kpu mmọnwụ na-afụ ụnụ ụnụ anaghị afụ onye kpu mmọnwụ ọsịsị ịma mmọnwụ ịma mmọnwụ bụzi ịmarago mmụọ mmanwụ na ịmarago mmụọ ịmarago onye agha nọ n'ime mmụọ ahụ ịmarago onye ọhụụ ọnwụ na ịgụsịa ya ịnweta ihe a na-akpọ igbe ekpo igbe ekpo anụnwa na-agba gị ị ga-afụ na ọ manyere ekwentụ ụdọ a ekwentụ ahụ ụdọ sị gị manye ya ọgbụ ndị ahụ na-emegheri egberi ndị manye ya ọgbụ maka ịmanye ya ọgbụ merụọ gị ahụ ị gaa n'ala Igbo ị ga-afụ na enwere ndị na-eti mmọnwụ a na-akpọ ekpo amanyere ya ọgbụ enwere ndị na-akpọ ekpe ndị na-agba ekpe maka ihe niile a na Igbo ekeri ya eke enwere ndị na-agba ọkọ nkọ nwee ndị na-agba ime ọka ihe a dị 12 in nọmba nwee ndị na-agba ebu ebu nwee ndị na-agba ike eji nwee ndị na-eti mmọnwụ na ikpu mmọnwụ na ịma mmọnwụ all these things gagidere gagide ya ahụ festivals ka m na-agwa gị ma this festival bụkwa the same process ka ọ na-eso one after the other you cannot put one before or after. ndị agha na-agba ekpe ọkwa dị sentina na-asị mmadụ ịlụ ụwa ịghọtago bikos ịlụ ụwa wụ judgment ọwụ judge to judge somebody ihe efu ịghọtago ihe na-afụ ụfụ afụfụ efu na afụfụ bụ ofu bikos afụ balance to balance something ihe na-adịghị straight have to balance it so n'ala Igbo ọ mere ịgasị ya na villages ị ga-afụ na ndị a na-eme these festivals ndị a na-eme these festivals ndị a na-eme these festivals ọ bụrụ na ha amaghị ihe ha mere ha jọsụrụ bikọsụ ana igbo niile nwere ihe o reprezentịrị so ihe ọ na ha na-agba asikọlchọ da place bụ ihe ebe ahụ reprezentịrị onye ka eji wee nwee otu esi wee nwee abịa ị ga-afụ na ihe na-eso abịa ọmụahịa ọnwụ na ịgasị ọmụahịa ahụ next one ị ga-afụ imo ọnwụ na ịgasịa imo ị ga-afụ owere ọnwụ na ịgasịa owere ị ga-enweta anambara ịgasịa anambara ị nweta enugwu and the bifo nweta abịa ị ga-enwe arọchukwu nwee ụmụ uchu nwee ụmụ ekwensu all those things will process ọ wee religious process ka ọ bụ then ọgwụkwa na ije ihe a na-akpọ abịama ịgasị abịama next thing ị ga-enweta bụ amamihe ọ ọwụ na ị chọrọ ịkpọ ịtụgharị ya isi ị ga-enweta ịgasị abịama enwe ihe a na-akpọ akọ because ihe nwanne ihe a na-ekwu akọ na ama abịago dị na akọ afta akọ inweta uche afta uche inweta echiche afta echiche inweta nga afta nga inweta nzuzu afta nzuzu inweta amamihe afta amamihe inweta ihe ọma nweta ihe ọjọọ bịazie nwee ihe efu ebe ahụ nke ọ ga-asịzi gị ihe efu ahụ ozi nka na ụzụ ga-eso ya ngị destroy and after destroy and build nka na ụzọ nwetazi onwe which is no change go from there nwetazi na akpọzi ịgọ mmụọ iji na ịgọ ọfụ na agazi because this thing will process ị gaghị anọkọta na-ekwu maka ịwa ọjị out ihe so ya before or ihe ga-eso ya after ị gaghị anọkọta na-ekwu maka abịa ma ịma ihe a na-akpọ akọ ịma ihe a na-akpọ uche ịma ihe a na-akpọ echiche ị na-akọta akọ nwanne ihe you ajọ just at of point out of point because this thing will oh, all process is a process mana mba chukwu abịa ma is our god akọ na uche onweghị echiche onweghị ịghọta so ụmụ ibe ụwa dị omimi and the sọsọ ihe ga-azọ ndị Igbo with this information inside a child inside a child because ụnụ na-afụ kọmputa anya ọ dị ka kọmputa ọwụ ihe egwuregwu nwanne ma ọ bụrụ na gị nwawo mmadụ enweghị a program running inside you as a human being nwanne ị gaghị aba uru si na nso gwara gị because ihe niile ị ga-afụ bụ dị gị okenye ihe ọ bụla dị gị strange everything is strange for you why because no program yes that's why ihe ọ bụla ga-adị gị strange n'anya ifu na ọ dịghị strength ifu moto ọ dịghị strength ifu machine ọ dịghị strength ihe ọbụla dịghị strength as a living being kedu ihe ịma eme ọ bụghị jos anyị lọvụrụ ego ị na-afụ ndebe anya ọsị money is everything onwe onye si na ego adịrọ mma kedu ihe ịma eme gịnị bụ aka ọrụ gị gịnị bụ aka ọrụ gị nso anyị nwere ezigbo nsogbu amagha m ma ụlọ mana anyị nwere ezigbo nsogbu unu na-eteki this thing literally we maha the kind of danger confronting us that's why nna anyị nwa onwe anyị ịgụọ ihe m dere hie a sị m ụmụnne m na ụmụnna m na m afụgo ya I have na unu nwere nsogbu unu nwere nsogbu ihe mere m agụnyeghị onwe m bụ na ịgụsịa ihe ahụ m dere ebe ahụ ebe nsogbu unu si then you see what I said ịnụ ihe m kwuru that place na only thing m ji wee dị save from destiny wu nekwe nekwe nekwe ime datin m mere die nwanne dị save ime disentin m mere die you will be saved but ndị mmadụ aghọta ịmara a na-ekwu destin na-adị ha destin na-adị ha strange nwanne onye osimiri fụrụ okwu ya ka ọ na-eri nzu ndị Igbo na-aka nzu ịka nzu na ịtụ nzu bụ nka na ụzụ ịka nzu na ịtụ nzu bụ ihe ndị Igbo na-akpọ nka na ụzụ ọ bụ ka a na-atụ ya na mmiri ịbụ nzu ka a na-atụ ya n'ime mmiri mmadụ one n'ime ụlọ ma ihe a na-atụnyere nzu a n'ime ka ihe nzu what is the meaning of nzu waya eji etụnye ya na mmiri ihe a bụ ihe anyị na-anaghị ajụ onwe anyị ihe anyị ma bụ jos selebụ selebụ selebụ nwanne the issue is not celeb i like i love those practical cultures i love them so much so much but the issue is to establish this thing you must know the fundamentals you ga-ama ya ọnwụ na ịmara the fundamentals ị gaghị emenwe establish i alaikiri m ịka nzu alaikiri m ịwa ọjị alaikiri m ịtụ nzu bọtụ nwatakịrị anyị na-eto eto Ka dị kọntentị ọ dị nwatakịrị anyị ga-ama maka ịtụ nzu maka ịka nzu ọ bụghị jos agadi nwoke iburu oche tụrụ naanị there is a reason why eji eburu oche anọ anị were aka nzu e nwere reason why eji mmadụ ji buru oche agadi nwoke buru oche wee n'aka nzu o nwere reason why ọ bụghị because all those things ka a na-ekwu maka ya and owu na iwepụ ya from the reason otu esi wee place ya the cultures ọ ga-esi adị ka ị ga-esi wee practice ya ị ga eme ya otu ahụ biko ọ bụ na imeghị ya otu ahụ the information will escape you ịhụ ka ntị wee na-agwa ha na abịama abịama ana m agba ndị be anyị always abịama abịama abịama but ha hapụrụ nke a ha ama ha na the destruction ha na-afụ as the present bụ that the same thing ha na-ekwu n'ọnụ everyday gịnị bụ akọ n'ọnụ Igbo nwanne ịkọta iche nwanne ọkọta gị oche ga eche se <laughs> ochee ga echiche kụpụ gị from here nwanne echiche bụ ịga n'ime ahịa ndị Igbo ị ga-afụ na edebere tebụl ebe ahụ ifu na ewere ahịa kpọsa ya akpọsa na tebụl echere ya eche ebe a na-ere ahịa do you know what market to exchange ahịa mean to exchange market ama ụmụahịa wa ọgbọgụ ụnụ ma ụnụ ama na ụmụahịa wa ọgbọgụ maka ewu trading ụnụ amana the whole war on this earth is about trade do you know that ụnụ ama na ọgụ niile na-eme n'ụwa mụ na gị nọ is about trading not trade with ihe ma ngwa ọgụ anything n'ụwa bụ every war every source of war is about trading or trade ụnụ ama ihe mere osu ji ebi n'ọma ahịa unu ama ihe mere some pipo na-agba egwu ụbọchị eke n'ahịa eke n'ala Igbo eke enwere ndị na-apụta bịa egwu n'ala Igbo ndị atị eji wee ji wee arụsị these na-ekwu na eji wee arụsị go and greet Samuel before samuel was born mmanya ya were wee jee n'ụlọ ụka ụlọ ụka bụ arụsị jee were samuel wee gọọ arụsị wee gọọ arụsị wee gọọ mmụọ were nye chukwu nsogbu adịghị because edere n'oyibo e, go and read it nwanne gaa gụọ ya gaa gụọ ya ọ dị die samuel ewerie nye mmụọ nsogbu adịghị na dawa mana ndị Igbo nwezie their own interpretation of cosmic energy nke ya pụọ okwu ha ama ha na ọ bụghị datin ka a na-akọ ụlọ chọọchị chọọchị mean arụsị house of God nothing more nothing else nothing more nothing else that's why ndị Igbo ji wee were eke na orie na afọ na nkwọ wee mee market name because arụsị is 12 in numbers period okwu anyị na-ekwu ebe abụghị okwu ụmụazị ihe a bụ igbo core true culture core true igbo culture ọ bụghị ihe don nonsense ahụ na-afụ nonsense ya ha na-akpọ igbo culture bụ no content nwere ihe dị ya n'igbo oge oge o tere nwere ihe obu enwere ihe obu enwere ihe o bụ atọ but these people ga just na na-akọtu na-akọtu na-akọtu na-akọtu ihe a na-ekwu ebe a bụ core content of Igbo culture without these things nwanne nwere ebe anyị na-eje as a people without ihe anyị na-ekwu ebe a because mmadụ one n'ime ụnụ ị na-ekwu akọ na uche akọ uche uche sọsọ ndị ndozi ọdịnala nwere a kọntent content about akọ ihe bụ akọ sọ ndozi ọdịnala nwere ihe bụ akọ as religious philosophy unu na-ekwu uche uche uche uche ọsọsọ anyị nwa nwere uche as a philosophy following na akọ n'azụ unu nwa bụ abịa ma chukwu abịa ma is God for us chukwu abịa ma wee ebe a dị onye mama ebe ọ nọ the same abịa ma ahụ ị na-afụ nyanwa bụ arụsị simple so otu ahụ isi atụ arụsị ahụ ụjọ otu ahụ kwesịrị isi wee tụọ dati abịa ma ahụ na-ekwu ụjọ because is here so nsogbu ị na-enwe n'ụwa every problem here na-ekwe ihe butere ya igbo adịghị mma wụ destin kọsụrụ ya ana igbo ga-adị mma wụ destin kọsụrụ ya every development on this earth wu destiny poverty wu destiny untimely death wu destiny ịdị ọcha healthy ihe niile n'ụwa wụ hia my brother ebe a ka ọ dị asị gị na ama abịago ị chọrọ ya jebe na Jerusalem <laughs> nkịtị nkịtị nwanne amadi ama abịago and anyị ga-agbadi agba n'ala igbo anyị ga-eme nsọ ala n'ala igbo n'enu kasị enu n'enu kasị enu onye ekweghị ekwechitere ya anyị ga-eme nsọ ala n'ala igbo every village dị n'ala igbo must have the temple of nsọ ala we modify the land in our own taste anyị ga-emodify the land in our own taste onye ekweghị ekwechitere ya ọ ga-eme unu n'anya it will happen like because ndị be anyị like a miracle ha likere miracle too much ha na-alikekarị ihe ọbụla miracle miraculous miraculous ha na-eche mgbe nsọ ala ju everywhere ha apụtazie si nwanne he o tegokwere nji wee gị na Facebook o o tego nji na-eso gị from from YouTube nna ihe ị na-ekwu alikere m ya o otu a ha ga-esi wee mepụtasị ya one by one nna ihe ị na-ekwu ọkwa n'eziokwu ịghọtago na na ama ha like ihe public ha chọrọ m iso n'azụ nya ga-abịazi buru ụzọ nya ga-abịazi buruzi ụzọ n'ọdịnihu but kịta na a na-ekwu detin onye ọbụla akpagodi n'ọdị one side nwanne ihe a abụghị about o Nigeria o ndị Igbo o nda no ihe a wụ the mind that will lead the future gaa gaa fo because ndị mmadụ na-akọ ogologo akụkọ nwanne go and watch our video is loaded ihe anyị na-ekwu pump and play onweghị onye sinsi ịpụtara ụwa a. gwagoro gị na enwere afta nwere strọkchọ igbo ji arụ ọrụ ihe a m gụrụ ụlọ ebe a m gwọrọ gị maka abịa ma akọ na uche echiche otu si wee gụọ ya one after the other ị na-eche gekwe ntị o <coughs> ekwuru m ihe one after the other ị ga-asị this boy ụdị ndị mmụọ ka ọ mmadụ one after the other <laughs> nsị gị about iti mmọnwụ ikpu mmọnwụ ikpu mmọnwụ ikpu ikpu mmọnwụ to ikpu mmọnwụ ikpu mmọnwụ the mummify to mummify the body go then ịma mmọnwụ to be initiated ka ị mara ka ị mara ya ma ịgba ekpo ma ịba ekpe enwere nke ọzọ a na-akpọ owu mmiri owu mmiri aha ịgba owu mmiri aha ka ndị mmadụ na-akpọ ihe ụwa today mana enwere ịlụ ụwa nwa ọgba njem nwee ihe ụwa owu sorry okorocha owu mmiri na okorocha ọgba nje dị na okorocha bụ bụ bụ bụ ihe ụwa all these things dịbụ adị na ala Igbo ọ dịsi that place ihe niile adị ebe ahụ ndị mmadụ na-anụ ka a na-agba owu owu ogechi ogechi ịna owu ahụ anya ọ dị ịtọ in nọmba owu okorocha na ịtọ ihe ịtọ ihe n'ala ịtọ ihe bụ that is ihe ka ihe ịpụta abịa ma ihe ịpụta because ọnwụ na ịgba dị ogwo gbachia dị ogwo ịgba okorocha ịtọ ihe ịtọ ya nwanne gaa jụọ ịwa ọjị nye mabụkwa sentịn mgbe ịwa ọjị dati ịwa na ọjị gaa gaa jụọ onye ọbụla bụ onye awọ mmamma abụghị m onye awọ mmamma I never been there before gaa jụọ onye awọ mmamma gaa jụọ onye ama ndụgba onye ama ndụgba gere destin ọ bụ na m tụrụ asị just say it public ndị mmadụ gbara mbụ onye asị onye ọbụla bụ onye awọ mma mma m kwuru destin ọ bụrụ asị the person bịa hia bịa bịa disgrace na public igba ogho ịgba okorocha then ịtọ ihe ịtọ ihe that is ịwa ọjị all destin bụ ihe nna nna anyị ha debere anyị ka anyị wee pụọ ndụ mba ihe a ga-ebute ekwe oge chie na oge chie na oge ndị abịa na-agba ekpe nwanne ndị abịa na-agba ekpe ka ha na-agba ọ maka asịsị ji ewere dị ekwentị ji etufuo na mmiri ha maka asịsị ji ewere dị ekwentị drawn ya na mmiri ọwụ ndị abịa ka a gwara ha were dị ekpe ekpe ikpe jọjmenti maka asịsị ji onye ọjọọ ekpe to go and kill the evil ekpo bụ the evil agbanyere eriri amanyere eriri jide tie ya dan ka ọ ghara imerụ mmadụ ahụ all those things were across Igbo land ka eji dis information ga around the same nke ndị beri bụ obuga shoulder and transition after obuga inweta eri after eri inweta agụrụ afta agụrụ inweta nri afta nri inweta nri afta nri inweta ọnụọgụ afta ọnụọgụ inweta nke na-aba n'isi gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee eh, Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi com. ji udo aga anyị ji udo aga udo ka mma so ụmụ ibe otu a ka osi wee dị ka esi eme n'ụwa ka esi eme n'eluigwe ọnwụ na agụsị udo those gụgide gụgide gụgide gaguruo na ịrụ obi abarụsịa obi ebe ahụ ka enweziri nweziri obu ka arụsịrị obi arụsịa n'obi abịa nwee obu ụga e obu afta inwetazi eri afta eri nweta agụrụ afta agụrụ enweta nri afta nri nweta nri afta nri nweta ọnụọgụ afta ọnụọgụ enweta ama na uke afta ama na uke ọgbọduru oh, all those things will it's process it's process all those complete information ka nna gị debere gị mba eze ndị Igbo na Malaysia eze ndị Igbo na Hausa eze ndị Igbo na ala Yoruba eze ndị Igbo na Spain eze ndị Igbo na France eze nwanne all ọ wụghị ya ka mkpa karịa eze ndị Igbo na Japan nwanne enweghị ihe dị mkpa karịsịa distrin na-agụ na ebe a ọ na e nwere onye ọzọ gwagara gị ya gwa anyị ka anyị mechie ihe anyị na-eme ọ bụrụ na e nwere ebe ọzọ ị gara n'ụdị ihe a na-ekwu ebe a nwanne gwa anyị ka anyị mechie ihe a nwere uru ọ bara sọsọ ebe a ka ị ga-eme ịbịa ịnụ na enwere ya na-akpọ ezi na ihite ọsọ ebe a ka ị ga-anụ ya ebe a ka ị ga-anụ ihe bụ ezi na ihe bụ ihite na ebe a na this year ebe a sọsọ enweghị ebe ọzọ bikos anyị egbuwachagoro ndị be anya he complete sọsọ ebe a ka ị ga-ama reason nwaanyị eji wee nwee eke orie afọ nkwụ asị market days ihe mere e ju rụ market days ebe a sọsọ hie ebe a ka ị ga-ama ihe bụ iti mmọnwụ ihe bụ ikpu mmọnwụ ihe bụ ịma mmọnwụ ihe bụ igba ekpo ihe bụ igba ekpe ịgba ọkọ nkọ ime eji ime ọka sọsọ hie ka ị ga-ama the festivals and their meanings ebe a sọsọ ebe a ka ị ga-ama ihe bụ ịchụ afọ na ego arọ sọsọ ebe a ka ị ga-ama ihe bụ salaka and because mana mgba ha anyị pere mpe amụọ mmadụ a na-emere ya saraka every e, one ọwa ji emere ya saraka e ihe a na-akpọ ime awele n'ala Igbo ime awele ndị mmadụ na-aza awele as a surname ha mara ihe bụ awele ihe aha anyị na-eme ji ọkụ ji ọkụ ihe a bụ ịkwa ozu ozu ka a na-akwa bikọsị ozu a na-akwa gị akpa maka ọ na-adị mmasị na onye a na-eme ka ozu a na-akwa ha akwa iri ji bụ njọkụ ihe ahụ na-akpọ ịchụ afọ that means na-eme abandon ihe a na-akpọ ya na oyibo input input then after input ịga three processes na agaghị ekwu ndị ma sayensị ga-achọ ya dị ha ga-afụ ya then the third one bụ output ifuna die and raise up in three days ifuna ọ nwụrụ na ịchụ afọ then raise up in three days a na-akpọ output ya bụ iri ji ka ndị Igbo na-akpọ ya go and do your own research gaa mee your own research because ihe a ga-ekwuru ihe ebe a bụ na a na-ekwu destin ọ kwara akwa because ndị mmadụ onye ọbụla ga-eme argument gbasara ihe anyị na-eme anyị eme gị anyị abụọ gị ntọ anyị abụọrọ gị ike ka anyị ga-esi abụọrọ gị ike wụ na anyị ga-ekpote ise <laughs> gwa gị na ise omenala ọ ya mere mba ise ji wee wuru ọha nwa bụ isi omenala bikos ọwụ Mbaise ka ọ bụ mana maka Mbaise isi omenala mba anọ bụrụ isi ọdịnala ise omenala mba anọ ọdịnala denụ mba itoolu bụzi ntọala ndị ekere e ihe eke nna nna anyị ha kere dịsịn eke enweghị ebe enweghị ebe ị ga-esi agbagha ya agbagha enweghị ebe ị ga-esi ị gaghị agbagha nwunye ihe ndị mmadụ na ndị nwere some people na-adịba ha dị allergic to eziokwu so ha na-agbara ndị ndozi ọdịnala ọsọ biko ha dị allergic ọwụ because of na ha afụghị eziokwu because ha dị allergic to law anyị ma dị anyị ma na onwe anyị bụ ndị nsọ ala we know about law of nature and law of life nwanne the worst thing ga-eme gị wụ to violate a stupid law <laughs> the worst thing ga-eme gị nna ọka mma na ị violatri intelligent man law than to violate a stupid law onye iberibe ịviolate law ya omega arụ ị nwere ike ịviolate law onye ma ihe o treatie gị as a civilized man but ịviolate bụrụ banka ọgwụ ọ ga-ezigbo ịba <laughs> because ọ mara ihe a na-akọ ọ about law na o merụọ gị ezigbo ahụ ị violate elo na bekee na ala bekee enweghị ihe ga-eme gị violate elo na afrịka ka ihe ga-eme gị o doo gị anya na ọ ka mma na ị violetiri law onye ma ihe na nke onye amaghị ihe inu ka m tụrụ ndị be anyị bikos ha nwere ike ị na-asị naijiria enweghị iwu nwanne the place ị kwesịrị ịbụ law abiding citizen bụ that kind place bikos ndị a enwere conscience all that place gị kwesịrị ịdịdaiz ibe loo melo melo meloo ndị a ga-agba gị egbe nobodi wi ask life and direct but ị nwere ike asịra ee ya lawless place nwanne the worst one will lawless place <laughs> the worst society will lawless place ebe ahụ ka a ga-egosi gị ka a ga agwụ gị ezigbo ịba but ndị be anyị ha esighị otu eche uche ha amagha ha na uche nwere ka na-eche ya eche uche a na-eche ya eche ka m kọwara unu ofu ihe ndị Igbo na-asị ịgọ mmụọ ịjụ ogu na ịgọ ọfọ ya gịnị wụ Adam and Eve ajụjụ ka m jụrụ unu gịnị wụ God Adam and Eve God wụ ịgọ mmụọ Adam bụ ịjụ ogu if bụ ọfọ ya because chukwu mere adam ka ọ lahụ ụra o were mkpịsị ngụ ya wee kee if o gburu o mere adam ọ lahụ ụra ọ jụrụ ogu ahụ wepụta ọfọ ya that is if o wee bụrụzie mma the whole nature nwanne anyị ga-bute koran hia ya tụsa ya because if you know one know all bute koran because ihe nji abụ destin ịmara igbo ịmara everything because onye ebe ahụ ka esi wee kọpụta nri e nyere ndị ọzọ the food ndị ọzọ riri all from here nwanne go and do your own research go and do your own research adam bụ eju ogu if bụ ịga ọfọ ya ọfọ bụ if nwanne ọsọ fọktel gịnị bụ fọktel gịnị wụzi iji ogu na ọfọ gịnị oyibo ka ịsụrụ ka ihe ọwụ igbo nwanne gịnị ka ọwụ n'igbo eh, chidoro gịnị means what na children story ka ihe o minere ọwụ oh, children story gịnị <laughs> kụka children story o nwere ihe o minere na nwanne anyị gara ebe ịmụ akwụkwọ na-akọwara gị ihe bara uru gịnị wụ children story all story ka ọ gịnị mere children ihe akwụkwọ children story a bible occultic book so children story bible occult heavy one heavy one bible ibute iwute bible ndị ga-ama bible n'ụwa erughị 20% the whole world ndị nwere ike translate bible ahụ ihe dị n'ime na this whole world ha agaghị eri 20% that book would be one of the hardest book on earth one of the trickich ihe niile dị na Bible only 12 god but what is 600 and something pages 12 only 12 stories dị na 600 and something pages how can you translate it only 12 stories ka a ka a into 600 and something pages how can you understand that very very trickish is occult nwanne ọ bụrụ children story by binary code bible it's by 0 1 so ọ akwụkwọ ndị nkịtị ndị na-eji ebere m na-emere ha ndị na-agụ baịbụl ngwongwo nwanne ngwongwo onye na-agụ datin nwere ihe ọdịda dị ebe ahụ nwere ndị wụ masons ha amabeghị ihe dị na baịbụl ha anọgo some degrees in mason ha ihe dị na baịbụl ọ rụzikwe onye be anyị ọ tiri ike you can understand it ọ bụrụ na if we follow for a very long time o tiri ike ị ga-amata ya nwanne abụghị ihe m na-akọ ihe ahụ ị na-akọ nwanne biko ọhụụ datịrị ka m kwuru anyị anaghị eme argument about that ọbụghị m na-ekwu yes book of the sun ịghọtago o nwere ihe ndị Igbo na-akpọ nka na ụzụ ị na-anya sun and moon wụ nka na ụzụ destroy and rebuild destroy and mode one wụ destroy one wụ mode ị na-anya ị ga-afụ na anyanwụ gbasara agbasa na anyị ga-afụ na ọnwa the mode nwanne ihe abụrụ ihe awụ knowledge of higher level knowledge anwụ kụsara akụsa ọnwa n'anya anya look at ihe afụ bụ nka n'ụzụ destroy destruction anwụ aha ị gaghị enenwe anwụ anya direct but you can look ọnwa direct ị gaghị enenwe anyanwụ anya ọ ga-agwa gị na agresive ka ọ bụ ịtara ya ya 30 minutes igbo isi but ị nwere ike ịnọ ọnwa anya more than one hour nothing will happen to you you got so ihe a na-ekwu bụ everything about life is about science and technology nothing more nothing less that is why ihe mere anyị apụbeghị ndụ as a people bụ na this knowledge anyị aghọtaghị ọ bụrụ na anyị ji this knowledge zụọ ụmụ anyị nka ma by now anyị enweghị ike ime something reasonable na ndụ anyị ọ bụrụ na the basic of our understanding based na ihe anyị na-ekwu ebe a by now ụmụazị anyị ga na-arụ gwogwo ụmụazị anyị ga na-arụ gwogwo but mba a na-egbu ọkụkọ ata ọjị aka ndụ all those things were festivals ekwesịrị ị na-eme eme but yet ahapụzie the content na-emezi ihe ndị ọzọ ee eh, nwanne anyị nwawo ndị nsọ ala Igbo Eh, emeka anyị gbawo ndị nsọ ala igbo eh, ihe anyị ji ekwu ihe anyị na-ekwu bụ na maka ndị mmadụ nwere ike iche na ndị igbo enweghị nọleji onye ka anyị ji anyị kwuo okwu anyị atụrụ gị aka ịghọtago aka ahụ anyị na-atụrụ gị bụ ka anyị gosikwe gị na anyị zuru ka eme aka ahụ anyị na-atụrụ gị ebe aha bụ for you to justify to judge that na before ndị a na-ekwu na anyị ihe anyị na-ekwu ebe nwanne enwebeghị ihe m kwuru ebe a i borrowed any information from anybody i just give you reference ihe ọ bụla m kwuru ebe a is within igbo from a to z so ihe m kwuru about iju ogu because o nwere ya na iju ogu olesi bụ ihe bụ iju ogu ịmara ihe bụ iju ogu ịmara ihe bụ adam then ịmara ihe bụ eve ịmara ihe bụ ige ọfọ because nwanne ọfọ ya gburu mkpụrụ ya na that is mkpụrụ isi aha ije wepụta n'ọfọ ya na iche ịkọkwa iweta mkpụrụ iche ịkọ ya eden ije wepụta mkpụrụ ya na o wee sị gị n'onye nwa bụ mother of nation so ndị Igbo ịgọ ọfọ ịgọ mmụọ ịgọ ọfọ iji oge ịgọ ọfọ ịwa ọjị ịwa ọjị ịwa ọjị pụtụ ịmago all those things bụ teachings nsọ ala dịka m ji wee na anyị need a place every igbo land anyị nidiri ebe ndị nsọ na-agbakọ every saturday nwanne anyị ga-ebido fraịdee egwu ọnwa asị egwu ọnwa anyị mesie egwu ọnwa satọdee morning then the teachings begin ịghọtago ndị igbo nwere ihe a na-asị isi ala ọ bụ isi ala aha ka ndị ndị ugwu ndị arab ka m ga-akpọ ha ọ ya ka ha tọn to their religion isi ala bụ mba anọ ọ mba anọ isi ala isi ala ịrụ ala ịrụ agwụ nsị na ịrụ obi ị na-anya ịgba ọfala aha a na-ekwu ekwu ị ga-afụ na e nwere chapleti ndị ugwu na-eji n'aka isi ala ị ga-afụ na ọ ga-akụ isi n'ala kụwa iru ya n'ala gwenyite ihu ya n'iru agwụnsị agwụnsị bụ ọta igbo ka m na-asụ ebe ọhịa aha ka dama na-eme na mosk ihe a na-ekwu ebe a bụ ihe dị ma na-eme na mosk isi ala iru ala iru agwụnsị iru obi igbu ichi ichi echichi ịgba ọfala dat chaplet ahụ ọ na-eme n'aka ụta awa ya bụ ịgba ọfala chaplet ahụ ọ na-agụ na o ọfọ ọfọ bụ dat na o n'aka ya wụ ose ọjị ọsị mbụl of ụsọ ọjị ka o ji n'aka dat all those things ka ndị apụt ya wụ practice ya wụ practical because ya ka culture ji wee dịrị mkpa ife ụka ndị atụ wee jiri culture wee jide their self together mana ndị be anyị aghọta ha dis na na-ekwu ka ihe ndị Igbo na-akpọ ndị ndị Muslim ọkwa ndị isi ala isi ala ọ bụ oyibo ka ọ bụ Igbo isi ala ọ bụ oyibo ka ọ bụ Hausa gịnị mere isi ala Hausa go otu mba anọ and isi ala dị ihe a bụ Igbo langweji ka asụghị m oyibo asụghị m Hausa ihe asụghị m Yoruba asụghị m oyibo isi Igbo ihe a bụ kọlchọ kọlchọ anyị ka ndị ji wee na-akpa nganga n'ezi oyibo gaa gaa nene the symbol of ala all crescent moon gaa gaa nene the symbol of Islam go and look it crescent moon bụ symbol of ala the goddess ala Igbo go and look the Muslim symbol for Islam go and do your own research. nwanne anyị nwere culture we had and we still have anyị nwere culture authentic eziokwu kwụ ọtọ anyị nwere life and direct life and direct anyị kwụ ọtọ nwanne anyị kwụ ọtọ kwụrụ chem ndị Igbo kwụ chem ndị ntọala igbo kwoche ndị ndozi ọdịnala kwoche maka na enwere ihe kara anya obi nwanne ọ dịghịzi mpụta fesbuk na confront dis okwu ọnwụ na distance wa asị na m enwere ike stand nwe ndị ụka na-anụ ihe ndị ụka na-anụ ya so mere ndị ụka na-anụ ya ha na-achọ ebe ha ga-esi wee gbaa anyị tako ha dị idb na enwere ebe ha furu ka e ha kara ịbịa mee ya attack they would have come to challenge it yes enyere gị example with Islam nye gị example with Christian bibụl I can still give you with Torah millions of them gwa gị na Igbo culture bụ original is original onweghị mgbagha because a na-asụ ya n'onu Igbo a na-asụ ya n'onu Igbo ihe niile anyị na-ekwu ihe a bụ onu Igbo ka anyị na-asụ anyị na-etinye bekee maka na ndị be anyị na-akpọ anyị biko amụrụ mma masị abịa Igbo ma mmasị abịa Igbo na ọnwụ na ị na-ekwu ị na-etutu nwa obere oyibo asaba ọ brọda osighi ihe n'aka mmanya dufuru ya ụzọ so nsogbu anyị adịkwa obere oyibo anyị adịde n'oyibo bikos anyị debie Igbo anyị adị prive ụmụnne anyị ndị ọzọ that's why anyị dị n'oyibo akwụkwọ nsọ ala anyị nta na akara anyị amadi ọha anyị amadi ọha anyị ama igbo anyị ọ ga-adị na igbo language dị na awụsa langweji. dị na yoruba language dị na ijo language dị na english language dị na french so ha ji eji ekpọwazi ya amadioha that side let me see how they will come to igbo land and destroy it after they call amadioha amadioha will kill them amadi amadi nwanne amadi onye si na amadi onye ha na-asị asị because these things m na-agwa gị now if you come across this message your brain will open you gotta go how do we get this information your question should be that because o nwere ebe ọ dị n'akwụkwọ enweghị akwụkwọ ị ga-afụ ihe m na-agwa gị ebe a nwanne gagharịa go anywhere in the world onweghị ebe ọ dị n'akwụkwọ amaghị m last time m nere anya n'ime akwụkwọ na-abụghị nke ndị Igbo na-abụghị nke ndị nsọ ala ibi na-ekwu nke ndị Igbo akwụkwọ m na-agụ bụ nke ndị nsọ ala ka m na-agụzi anaghịzi m agụ ibin ebe kata ya m dịkwa n'adị akwụkwa n'oge akwụkwa n'oge all those things anyị na-ekwu ebe a nwanne ọ dịghị na akwụkwọ ihe ahụ ihe m na-agwa ụnụ bụ otu aha ndị nna nna ya si mee ya otu aha ka esi ebupụtara ya ụnụ only fools without it and lose because nwanne otu ị nọ ịgasịa this life now ọwụ na ibinihi nwanne ji mmadụ na ji onwe ya ọnwụ na if you fail this generation meghe nsọ ala ikodu your mind nwanne ndụ gị ọzọ na-abịanụ onye nkịtị life must judge must, life must balance itself afụfụ means balance ọ na-afụ m ụfụ ụfụ balance means balance to balance afụfụ means balance to balance ụna balance ya nwanne ịbakwa na ezigbo akụkọ ana m agba nke eziokwu balansị kwa ya otu ihe dị ndụ anakwa ha agbanwe agbanwe n'ime ọnwụ ị ga-apụtakwa ebe again ka anyị seti kwen ọpụ obi udo obi uduwo awanze nze obi udo obi uduwo awanze nze nwanne ọkwa ihe ahụ anyị setịrị ọpụ hie okwue ka obi udu ga-eji wee mụnyere anyị ọkụ n'ala mmụọ ọkwa ya ka obi udu ga-eji wee mụnyere anyị ọkụ n'ala mmụọ ọkwa m kwuru egwu ahụ nyere ụmụ ọfọ ọmụo ọfọm ji ala mmụọ jee n'ụlọ enu buru ya ite ego nwere ihe ọbụla ị chọrọ bọtụ nye m ọfọm ọfọ nze ọfọ ikpe m ọfọ nze bụ ihe a na-akpọ cause and effect nze na ọzọ cause and effect obi udu obi uduo nwanne ka anyị rụkwara na ndị a obi tupu anyị ahụọ. ọwụkwa na anyị arụghị obi nwanne oke ngwere ọchịcha ewu anwụnta ọkwa ihe ruru anyị nwanne ọkwa onye ihe onye riri ka ọ na-agbụ ọkwa na ihe onye riri ka ọ na-agbụ ana m agba ndị Igbo ihe ọ dị ha ka egwuregwu nwanne ọwụkwa ha anyị nwa bidoro Islam ọwụkwa ha anyị nwa bidoro Christianity ọwụkwa ha anyị nwa bidoro Judaism ọwụkwa ha anyị nwa bidoro Buddha ịghọtago ka ọ gara ịdị unu ka asị ka m na-asịrị unu ka ọ bụ ihe egwuregwu ọwụkwa ha asị ọwụkwa ha asị nsọ ala nkwere ihe o omenala igbo nkwere ihe o ọdịnala igbo nkwere ihe omenri nwanne ọkwa ha bikos ịdị egenst ndị ụka iwe na-ewe gị na ndị ụka bịara mebisiere ụlọ ụnụ onwekweghị mgbe ndị ụka ga-eji wee bịa ebe ahụ mebie dị ala igbo tata ọgụhụ ndị be anyị life doesn't work that way life esikwa otu ahụ arụ ọrụ o nweghị ndị igbo si na oke dị n'ụlọ gwara oke dị na amara azụta ngịga ị nweghị ike ikidnapụ mmadụ n'ụwa bụ jata intanat it doesn't happen you can never ever enweghị ike kidnap mmadụ asị na enweghị internal eh, ọ dịghị possible ọ naghị eme because ịmama onye ahụ oji ego ị ga-eje bụrụ onye na-amaghị ma oji ego iburuzie erute na ya adịghị enyebezi ya nri ya nkọ <laughs> onye kpọtara ka onye ga ego iruzie ebe ahụ nyebezie ya nri ka onye chọrọ ijete egeda ka risk ka onye chọrọ ije teki daikin risk jeje tọrọ mmadụ ruo na ya dị ya nyebezi onye ọ tọtara nri ka onye chọrọ ime ya ije na-eji ebuka m ịgbanye nsi okwu ọ bịkọs na ịfụrụ mmadụ obuo ibu gba dị mkpa isi na onye aji ego ka eke isiba na oji ego so oke dị n'ụlọ gwara oke dị n'ama na azụzụ na ngịga ịda na bankị gwara mmadụ ọ na nwere onye nọ na ya nwanne ya nwoke somebody must be the so nwa bekee enweghị ike isi all the way from Europe bịa Afrịka were anị anyị ọ bụghị eziokwu ọ bụghị eziokwu enwere ị na-anya ihe ahụ m gwara unu before about um, Salaka explosion jee jee go American history because America ị gaa na Virginia Virgin Virginia ọ astrology ka eji wee American name is based on astrology that's why american church is wee wụrụ pentecost america mean pentecost ị gaa na america ị ga-afụ na that washington dc na ebe ka virginia dị virgin virginia vigo astrological sign vigo gaa gaa just go and look all those things wụ normal thing ka esi iche iche ụwa iche nwanne iche ime ka society unu dị mma you must understand the laws that govern then you begin to replicate the same thing if not nwanne ị na-agba mmiri n'okwute enweghị ka ndị igbo ga-esi were dị n'ala igbo na-eme nsọ ala nwa bekee si all the way from obodo nwanne nsọ ala bụ no infidel here so onweghị ka nwa bekee ga-esi wee penetrate mu a society of no infidel is not possible ọ dịghị is impossible absolutely impossible because there is no how nwa bekee ga-eji penetrate o nwere mgbe ala igbo na-eme taịm ọbụla ruo akụ ekwe onye ọbụla afọ n'iro da taịm bikos ekwe aha na-ese ndị signal na onye apụtakwa n'iro ka a mara ndị bụ ndị iro na dis taịm onye ọbụla pụtara iro dat taịm bụ an outsider ọ bụghị onye place village then ajide jụọ ihe ọ na-achọ na village a bikos ọnwa ha ekwe aha ọnwa ha ụda ekwe aha ọnwa ha sound ya so o nwere mgbe ndị ndị Igbo dị otu a so onweghị ka is one absolutely impossible obi udu nwa obi nyenụ m ọfọmụ nwanne ọwụ evil mepere ị na-enye ebe ya afọ na mderie I wrote it here ọwụ the evil mepere the door for the enemy to come in a sị na ọ dị ka ọ dị kpọsa ọ dị ka ọ dị egoro ọ dị ka ọ dị kpọsa ọ dị ka ọ dị egoro nwa bekee ihe m gwara unu slavery freedom of slavery celebrated in june astrologically june represent fourth month ịwa ọjị fourth month ịgọ mmụọ ịjụ ogo ịgọ ọfọ ịwa ọjị fourth month ọ mgbe ndị emere freedom of slavery in america the june go and do your own research all those things were astrological ka a na-ekwu maka ya slavery is not about buying and selling of human being in africa nonsense slavery is astrology that's why eji na israelites was trapped in egypt by pharaoh is about mental ka a na-ekwu maka ya is mind you were trapped by your mind is here ordinary dere gị there so slave abụghị about buying and selling of africa no because bible a na-ekwu okwe dis binary code a na-ekwu okwe is not about just akwụkwọ a na-akọ gị no ihe ahụ code ka a na-ekwu maka ya is numerology is book of number is numerology book of the sun ịghọtago so ya ihe mmadụ na-ama ha karịrị ya ụmụ ihe niile anyị na-eme nwanne destin anyị na-eme nwe uru ọ ga-abara anyị we must abandon them completely and focus on nso ala igbo we are going to ala nso ka m nye gị example ị na-aga Lagos pụta na Benin fuo ụzọ ọkwa ị ga-ebido ga eribe aga eribe ị nwere ike ịnyagide moto nyagide moto ịpụtakwa ebe ebe ebe ị gara bifo esi anyị agafego n'ebe a bifo na Emeka bikos ị maghị ụzọ ebe ị na-eje so ihe na-eme gị n'ụwa is not strange ịmaghị ụzọ can you tell me your destination now as a human being as a living being what is your destination gwagodi m gwagodi m as a living being now nke your destination gwaziri m ka mmadụ ga-esi ghara dị confused Gwago di m onye enweghị ebe ọ na-eje nwere ebe ọ na-eru nwanne m ụmụ ibe ka m jụọ ọnụ onye enweghị ebe ọ na-eje enweghị ebe ọ na-eru onweghị ebe ọ na-eru simpụl ana m agwa nke m eziokwu onye enweghị ebe ọ ji enwe na-enwe ebe ọ ị na-aga Legos inwegodi destination ịpụta n'ụzọ fuo ụzọ ịchọkarịbazi ụzọ enwere ike ịchọ ten years ị ka nọ na biri na-akpagharị na-achọ ụzọ Lagos ịfụ ị ga-achọ na onye ma ụzọ Lagos duru n'ogidebe Lagos nke awụ ihe awụ just practical experiment so amụrụ gị hie onweghị n'ọkọchọ because ọkọchọ ka ị ga-eso kọchọ nwụrụ transport moto na ọkọchọ nwụrụ dị transport iso na aba ndị ị ga-abanye na wee jebe destination ị maghị about culture that means iluzugo ndị map na iluzugo the compass gps efu onye ka ebe ị na-agazi ibido na-aga na-akpazi agba dị iche iche ezu oche agba ama yes ezu oche agba ama ụlọ ama ha na dị si echiche a na-eche eche na ọmụmụ ka ọ bụ mmadụ onye mụrụ mara echiche spirit how many of asị na people you associate with decide your destiny na mmadụ uche ibe ịmakwa na echiche with spirit that thing we invade that spirit a na-agwa unu na code every day chena that spirit invade your invade you and destroy you that onye agha kwuru that person convinced gị to join him to do evil ịma ha na that thing with spirit mmadụ wuchi ibe ya spirit aha si from the person may invade your own spirit because ị nweghị ihe na-akpa ka inweghị ọdịnala inweghị ọdịnala then the spirit invade you then convince you and destroy you ihe ndị mmadụ na-akpọ evil spirit in religious philosophy mmadụ wụchi ibe ya na otu a na-agwa ụlọ ihe ana ana m agwa gị something ga-abara gị uru ọwụ na ome invade your mind or restructure your mind pụọ ndụ mana mbịa ihe na-asị ka anyị gbuo ka ata ka anyị gbuo ka ata o echi isoro m ji igbe ahụ ịgbatuo gị na na emerụsịa ha gbuo gị nwụọ kedu onye kara gị mma ka onye fụrụ gị n'anya ka onye fụrụ gị n'anya who love you much m bịara ebe a gwa gị ntọala ka anyị igbo dị mma onye ọzọ bịa sị gị soro ya ka unu jeje mee gbuo taa gbuo taa o ruo ebe ahụ egbuo gị taa gị who love you ajụjụ ka m na-ajụ gị kedu who love you onye si gị bịa ka unu je gbuo taa ruo ebe ahụ egbuo gị taa gị ka onye si gị pụọrọ onwe gị ndụ go for yourself live for yourself jụọ ụmụazị gị teach them make them better sow a seed build a foundation onye ahụ fụrụ gị n'anya ka onye si gị bịa ka unu jee gbuo taa gbuo taa ndị gba aka achọ ihe na-ata arụ ruo ebe ahụ ata gị ka ụkwa jara gị eze who love you ajụjụ ka m na-ajụ ndị Igbo eh, ndozi ọdịnala ndozi ọdịnala ndozi ọdịnala ee eh, ee eh, ị ige ntị ọfụma ịnụ na amụma mmiri na-ese ndị Igbo nwere ihe a na-asị amụma mmiri amụma mmiri chesia egbe enigwe agba tụwai mmiri ezobe amụma mmiri si n'elu balim balim balim egbe enigwe agba tụwa tụwa tụwa mmiri eme ya katakata katakata ihe anyị na-eburu n'ụwa amụma onye ọbụla jụrụ nsọ ala n'ala Igbo asị ịkpa nga agwa na mmadụ because vidio dị ebe a ọ ga-adịkwa ebe echi and this video will justify dibia ga-agbara anyị ọsọ ọ ga-agbara anyị aka ebe onye jụrụ nsọ ala na this generation ọtasi afụfụ ọtasị afụfụ ọ ga-asị ma ọ nwere ọzọ ọ ga-eji eze kpee ekwere agwa ha nga agwa na mmadụ because nsọ ala is about moral behavior not religious instruction enwere ihe ndị mmadụ na-econfuse this Igbo way religious way and this western religious way ha na-confuse ya ịghọtago ihe anyị na-ekwu about moral behavior is about that's why o ji wee koduo Igbo culture in ritual because ritual is about moral behavior is about destroying your evil side and elevating your good side ọ ihe a na-ekwu maka ya once ị kpọdoro isi na anị nwanne ịbana na akụkọ since we won yesterday itipiana ebe ahụ ka a na-ekwuzi ilo ụwa ilo n'ụwa because itipịara etipịa ọnwụ na ọ bụghị ị ga-awa awa ọnwụ na ilo ụwa ị ga-awa anyị lụrụ ụwa maka na nwanne anyị kpere anyị fọgụrụ nwa obere ọgụ macha anyị anyị ji wee mara ihe anyị na-ekwu na-ekwu sef ọnwụ na anyị fọkwuru nke nnukwu na e nwere ndị aga ihe a na-ekwu ebe a ọ gaghị abanwu nwa ntị do you know ị ma na ndị 60 percent of Igbo enweghị ike ịghọta ihe anyị na-akụ ebe a ị nwere ike ịchọrọ na ọ dị izi nghọta ọ dịghị izi ọ dịghị izi nghọta mmadụ ndị nwere ike ịnụ ihe a n'Igbo land ghọta ya erughị 10 percent because ọ dị otu na-ekwu ya na this guy na-ekwu this thing nọdụgoro anyị na be gị chegodo ihe a na-ekwu ebe a ka mmadụ ji echeta nwunye how can you come up with akọ uche how can you define them echiche why ndị Igbo na-akpọ nganga nganga wụ nga prison nzuzu iberibe nyenwa ụkwa ọzụzụ nzuzu ụkwa ọzụzụ disentịn gbawo <laughs> nga ụkwa ịga ije o to move to escape na bụkwa ịtọkwa atọ atọ bụkwa oluzuo bụkwa tayo na igbo igbo kwewuru igbo na ama m ebe ndị asị wee nweta uche ha ji wee mee datin biko i cannot tell ama ha ma ebe ha si wee nweta uche ha ji ke ka mmadụ si wee nọkọta nnọọ si na ife ụzọ na ife ụzọ nna nwanne ị na-afụ ụzọ nwanne ifugwere ụzọ <laughs> ịkwa ebe ndị uche ndị a nna nwanne ifu onye o nwanne ịfụrụ ya ifu na ifu bụ ofu ịgwara can you imagine this people eh? nwanne eke na eke nwanne ike ihe na ike ihe to tie and to lose can you imagine nji wee so ihe binary code na buy everything goes by everything goes by binary everything goes by that is why you must understand the destructive side of you and tie it down. ka enye nwanne kụja anya kụwa ya onye nwachi because the mind is the will that carries the soul and the mind live inside soul mind gị that is what is holding you Onye ji free yourself from that binding principle ịpụta ndụ ịpụta not just nwanne ihe a na-ekwu ndị mmadụ a na-enugharị ihe ọ na-egosi bụ na anyị amaghị ihe a na akụ nwanne anyị amara ihe a na akụ kedu ka ndị Igbo ga-esi wee dị more than 60 million no strong talk politically no strong talk politically unu amara ihe o politics i don think aga m ịghọtara ihe o politics go and look for gaa ka cheke ihe poli o politics i kwuru poli poli cheke ihe poli then eh, poly cheke ihe ọ then before you know what is politics then from that place you know what is police all from there ị ga-esi amata etymology of this word you ga-esi ama ndị Igbo ọkwefụrụ n'ụwa mụ na gị nọ you must look for the best you must you must hide the best almost onweghị reason why onweghị reason why because we don't ka ka isi wee mee onwe ya associate with the british na anyị na british enwere ihe anyị ji ka ihe anyị na british ji we don't have anything with them then ka ezikwana ihe with the problem because mgbe anyị nụrụ ọgụ mgbe anyị nụrụ ọgụ palms anyị na-eyuzu british money ndị british the founder of America founder of Israel founder of Australia founder of America ọ dịghị ka ndị Igbo enwere ike ife ịconfront m British do you think so ndị Igbo enwekweghị union anyị enwekweghị union because our culture is our union which our culture is almost on dying situation then nke ihe mere anyị ji wee nwee and motivation to insult British publicly and talk to them anyhow gịnị na-enye anyị motivation ị makwa na destin we add your prison yard in Nigeria for 100 more years do you know that going against the British will make you stay more 100 years in Nigeria ịmaghị ịmaghị ịmara ndị British mere datin ịmara sometimes a na-ekwu okwu a sị onye na-enweghị ihe ọ bụ enweghị ọ na-akwafu ka ọ dị n'ife ka ọ dị na mmụọ because ọnwụ na Amadioha ọnwụ na ị chọrọ na god man propose god dispose ọnụ mmadụ bụ ọnụ mmụọ ọnụ mmadụ bụ ọnụ mmụọ nọmba one bụ british know how to stay silent because ha agba ihe ọ sọrọ gị kpọọ ha ha agbaghị nkịtị but they will go and work practically against you <laughs> that is what mmụọ listen mmụọ na-aga ihe ị na-ekwu and the mmụọ want to work because british will come with a good mind and the mmụọ will justify you will go arrogantly then mmụọ also will justify at the end of the day ka onye na-ata dị ahụfụ because british mastago the force british already amastago the force elemental force of nature ha amastago so ha, they ha, know how ihe a na-akpọ cost and effect work but ndị nwere mara all those things ịmaghị ya a na-akpọ nwa bekee iyi a na-akpọ everybody iyi nwanne all those iyi we come back to hotos ihu na iyi iyi ndị Igbo na-asị nwa ị nara n'iyi something that have gone to waste ndị ụka sị gị in the beginning there is nothing but waste water iyi iyi ihe nara n'iyi ọ ga go back to the source that is means iyi bụ source that means ihe a bụ ebe isi pụta ụwa then kedu ihe na-akpọrọ mmadụ iyi why onye ejighị gị ụgwọ enwere biznes gịnị ya mere enwere biznes gịnị ya mere ịchọkwa ịchọ ngwa gị ọzọ british nwere ike ịpụta echi na prove oro gị dị license ha ji sign ya the land one of you my sign it so ha ji ịmara ndị ama ihe nwere ikwu na ama ha na dis people ma ihe dis people jidere unu ogu n'ọfọ ịchọọ echi ndị british ewepụtara gị akwụkwọ ha saịnịrị eji e wee nye ha dị anyị they can show you ha abụghị ndị iberibe because ha ma dey know how nature work ha ma na ọnwụ na enweghị onye si n'ime ụlọ pụta sin ya dị akwụkwọ nature will work against them they must look for onye iberibe ka onye sin ya dị akwụkwọ so that ha were wee cover were red ọgwụ life ka nna na-agwa gị so ndị aha ma ihe of course nwanne mmadụ emeka emeka nwere ike ịjụ ajụjụ of course yes ka ihe anyị nọzi ebe a ma ọ bụ na anaghị ajụ ajụjụ nwere ike ịjụ ajụjụ life and direct so ihe nnachi igwe ụnụ bụ ebe ahụ anyị na-eji ụzọ adịghị ya ebe anyị na-eje ụzọ adịghị ya so the best thing anyị ga-eme as ndị Igbo work towards our mind culture culture is the mind restore the mind of the culture onwe gị nobody can stop us from doing anything onwe onye ji anyị n'ụwa onwe gị Nigeria bụ a country is a system ọ bụrụ na ị nwee system if you have your own system then the other system will respect your system simple mayati kwụnzi mayati ala ọwụ ndị ugwu na-eme ihe ha kwuo okwu they were respected ndị ndị ugwu kwuo okwu n'ọbụgodi ndị arịwa they will be respected because how they are somebody ha anaghị ekwu okwu outside from outside or external body no they are within the system so they will be respected and onye nwa mere ha ji wee nwụọ on top onye ọbụla ha chọrọ to power they can push anybody to power because they are relevant you got they are relevant but nke anya ya adịghị relevant because ọnwụ na ịdịghị cultural strong you are irrelevant culturally you ịdị irrelevant because the mind the work ọ information enyi na mind ka o ji arụ ọrụ simple movie ụnụ agwụba na art movie o kwefere atọ atọ na art movie based on information atọ anaghị mana ị na-awọchị the movie ị na-afụ ya na ọ dị real ị na-afụcha the movie ka ọ dị real na ihe a bụ ezigbo uh, ya bụ truth but truth ahụ ị na-afụ ọ bụ ihe atara art somebody is working based on information otu a ka life dị you cannot just come and owo na atọ mee mistake movie ahụ agaghị atọ ụtọ ọ gaghị ere so a ga-achọ the best actor use way for particular message na movie so ndị Igbo must use their culture they must use their culture for bargain must but a ga-use nke ha na-ama so anyị ga-ebido kịta tren we ụmụ anyị for future based on this Igbo heritage based on this Igbo heritage based on this Igbo heritage anyị ga-ebido kịta zụba ụmụ anyị azụba based on Igbo heritage because ọnwụ na-ezo ụha azụ echi you will still get the same thing in enweta today life and direct ị ga-enwetakwa the same thing ọnwụ na ị gaa 100 years back ọwụghị otu aka na Igbo dị after 100 years ka ihe na-eme that means e nwere ebe mmiri si baa na opi ụgbọgụrụ something went wrong o nwere ihe mere nwanne o nwere ndị a na-akpọ ndị yoruba nwanne jud nwee ndị a na-akpọ ndị awụsa nwee ndị a na-akpọ ndị bini nwee ndị bini o nwere onye a na-akpọ ọba of bini nwee onye a na-akpọ emia of ugwu awụsa. nwee onye a na-akpọ emir of Yoruba land so this is these things are cultural people so onweghị ihe there is nothing new there ọwụ na if you know how culture work then you use it in your own advantage simple ọ bụghị about one or no one bụghọ m nwere ike nye gị example about America bụ autonomous state na ị ga-asị m na America bụ America nke bụ Nigeria so so your question bụkwa the same answer ọ ga-enye gị America nwere China nwee eh, Pakistani even mayor of England wụ Pakistani man ọ bụghị about gọọmenti ka a na-ekwu nwanne these things a na-ekwu we have to understand them these things are different onwere ihe abụ ihe m dere that is exactly what I wrote there ihe abụ ihe m dere there nje nwa na onwe gị work yourself towards that place you work yourself in into the trap onweghị onye mere gị ba ị nọ na America nobody force you you just nobody force you are you know na america for american system so onweghị onye force gị anything together of what who for onye si ị na america that's it together together of what nobody na village unu ibi ebe ahụ arụ ụlọ dị enweghị onye na-abịa na village unu enye gị nsogbu so onweghị onye force gị together ihe a na-ekwu institution iwu government worker ị na-azụ politics ị chọrọ ịzọ politics so kedu ebe wụ your your own this is coming together or one together if somebody is a management of a bank the, the bank manager will protect the interest of the bank that is simple you got ọwụ na ị na-ama a bank you can only or a company you can only protect the interest of the company ihe simple common sense onweghị onye ga-ebe ọ bụrụ a president of a country ọ sị ka ọ dị obodo onye ga-eme ya ọwụwa onye I don't think na ọ nwere onye ga-eme datị olesi ma onye ahụ ọ bịara as a spy olesi ma onye ahụ ọ bịara as a spy ọ bịara ka ọ gasa dị obodo agasa ehe kpata ọ ga-ebugodo ụzọ wee <laughs> wepụta na onye ga-abịa bata ndị ka ọ gasa dịtịrị na ọnwụ na ya ewepụtaghị onye ga-abịa dị agasa ya that means so they will bring somebody who will rule you na simple ịghọtago so onweghị onweghị ihe dị n'ime nweghị odostins bụ smọtin enweghị ihe nwanne enweghị ihe na-eme anyị onye osimiri fụrụ okwu ya ka ọ na-eri somebody nọ na amerịka na complain american system nwanne naijiria enweghị lọ luzuo 2000 people in 50 years ọ pass mark ụlọ dị nna anyị na-aga na ndị mmadụ bụcha AK47 from Lagos to to to Onitsha AK47 nọ place ruru 5000 anyị nwere lọk sef we lọkị ndị anụmanụ ndị eke ahụ ị na-afụ ndị eke ahụ efuru ndị enweghị ihe ha ma a na-akwụ ha 50,000 every every month ewere AK47 nye ya mbụ o kwesịrị ime ụrụpụta ha na dia ọ weta ego weta ego gbata na yes na <laughs> weta ego iweta ọgbatuo gị na anyị and nothing will happen so we are lucky anyị nwere lọkụ but upon that ya na-awa anya mmadụ nọ England na-asị na Naijiria asị na Naijiria asị ya onye a nwere ike 20 years otebekwa Naijiria ihe na-atụ ya ụjọ akwụkwọ ha Naijiria ọkwa vileji ha ma mekọọ ya ọgwụ gwanụ m na vileji ihe ịkọ ya ọgwụ na Naijiria e, ka ihe gbasara ka e, what is the connection between village ihe na-akọ ya ọgwụ with Nigeria ka ihe gbasara what is the connection between the two kedu kee the connection between the two ndị ihe ndị mmadụ eji ha na village ahụhụ because of Nigeria ndị nọ Abuja ana Igbo ndị nọ Abuja ọ na-aga Igbo land ọ Nigeria ji ha aga n'Igbo land ndị nọ Lagos ọ na-aga Igbo land ọ Nigeria ji ha aga n'Igbo land ọgwụ nwanne ha gaghị akọ ọ sị na nwanne ya ga-akọ ya ọgwụ na n'ọga vileji ọ batazi ọ naghị emewezi ọfụma ọhụ ya nwekọ ji ha abịa ndị nwere ego anaghị aga vileji ọhụ because of Nigeria ọ because of the fear onweghị ihe ọzọ ọwụ dị fi ya ka anyị na-ekwu okwu how to stop because ihe ahụ mind all mental problem ọ bụghị ọ Naijiria mere ndị nwere ego na ala bekee dị too much ụjọ anaghị ekwe ha laa ụjọ na-atọ ha ịna ọ bụghị Naijiria ji ha so ụjọ ọwụ destin anyị na-ekwu ọwụ cultural problem nsogbu ndị Igbo is culturally not Nigeria ndị na-atụ egwu n'ala Igbo 99% of ndị anaghị aga Nigeria from ala bekee ahụ because of Nigeria all because of village problem all because of village problem na ndị ochi ndị ochi ga-ezu ya ndị ọgwụ ga-akọ ya so all the whole fear whole fear niile ọ na-enwe bụ about village ha ọ maka ndị Nigeria one Nigeria or no Nigeria ah, Emeka mba ka e kwestịrị afọghị m ya ka ihe ị jụrụ what is your question Emeka biko jụgharịa nwanne nwanne slim slim amaghị m slim bụ afọ ya ọ bụghị ihe anyị na-ekwu ebe a biko ihe anyị na-ekwu maka Igbo kọlchọ anyị anaghị ekwu about Nigeria divide or Nigeria state together we don't care ihe anyị wụ cultural group Igbo culture ndị nsọala ihe anyị na-eme bụ nsọala nsọala wee religious movement so religious movement if you want to go politics is your own personal problem if you don't want to go is your own personal problem we give advice based on knowledge and lecture based on knowledge bro ya ya abụrụ akụkọ ugbu tigbuo ozogbuo tigbuo ozogbuo you like is your life go and do whatever you like you have your life ọ bụ m gị nwe ya nwere onye gị na ya nwe ya i can never convince you neither will i tell you not to do whatever you want to do ihe ọ bụla ị chọrọ ime ndụ bụ nke gị life bụ nke gị so pụta ajụna m kweston iberibe aka m asa ya emeka ka ihe na-akwụ what is your question biko kwuo ah ok benefit the whole world mba na ọ ga-ebu benefit godo anyị na ọ ga ebuzo ụzọ benefit godo anyị ọ benefit zi anyị nwanne na ka m gwa gị mgbe Constantine bịara Afrịka Constantine sọ nsọala n'Africa ọ sị ya ga-eji nsọala wee conquer the whole world and he did the Christianity or conquer the whole world didn't he didn't he use Christianity to conquer the whole world that is true absolute absolute o ji ihe he said openly Constantine Constantine Constantine kwuru openly ịghọtago Constantine kwuru openly ịghọta sị na ya ga-eji ya ga-eji Christianity wee conquer the whole world and he did so nwanne nna dịzika ya kpọzinara m biko stop so nsọ ala bụ maka ndị Igbo ka a na-ekwu maka ya but ọwụ na ịma the benefit of it ọwụ na inye nye ndị be anyị nọ na agbata obi anyị nsọ ala our problem will less 80% ọwụ na ndị be anyị ndị isi ojii nọ na around us kwere na nsọ ala our problem na Africa eles ya 80 percent problem solve <laughs> nwanne ị ga-ekwugodo ala igbo na akọnka kọnka gịnị enwe onye anyị na ya na-ese okwu ka ị na-akọnkara fọ azị ka iwe ha gara kọnka bifo ka ihe mere nwanne biko kpọpụtakwa m na biko aka m adịkwa ya adịkwara na oru eji isi na nna ịkọ nka onye nna nwanne ka anyị birigodo na paradaịs ala igbo anyị ka anyị birigod na paradaịs anyị dịgod hapi na our land kọnka gịnị gịnị ka iji kọnka eme iji eme gịnị ka ihe ị nidiri kọnka fọ igbo land ka anyị niile. igbo land simple ị na-asụ ha n'igbo nwanne anyị nwoke ị bụrụ onye nsọ ala ị bụrụ otu onye n'ime anyị ofu obi ka anyị ji aga ofu ụmụnne one blood one family ọ ihe anyị na-ekwu onye o mere igbo igwe bụ ike awụkwa ha na onye na-asụ ha na igbo iwuru onye igbo iwuru igwe bụ no enwe ihe dị iche na onye igbo nwee ihe dị iche bụ igwe bụ ike ndị igbo na-akpọ ama afara ama igbo ama afara na ama igwe extraction purification and unification ama igwe bụ na the third one ka ọ dị igwe igwe to become igwe you must go this process ama igbo extraction ama afara purification then ama igwe unification you must bind the body clean them before you bind them akọ uche echiche you don just take something pipo and make them one family you will have betrayers as in a bed of the same feathers flies together you can never have unstable mind within one society you will have betrayers life and direct of course nwanne eh, eh, emeka we have them ọ bụghị kọnka ka anyị ga-eje na we have we take our brothers ọ bụghị kọnka anyị chọrọ inwe nsọ ala everywhere in the world igbo heritage ọ dozi igbo meeting abụrụzie ndị nsọ ala ọ gaghị abụzi ndị igbo jewish igbo kristian igbo no ndị igbo in thailand bọtụ nsọ ala ka ha na-eme so ha chi ịga ọjị ha aga ọjị ha chi ịwa ọjị ha awa ọjị na nsọ ala ọ bụzi ha na-awazi ọjị na jizọs asị na jizọs in jizọs name we pray amen at the end of the day ha erie ahịa ha rie ego ego mmadụ bụ ihe ahịa ha erie ego chọọ ụzọ ha ga-esi egbu onye ahụ mba mana onye kwere nsọ ala ọ ma na ọ gaghị eme o ya ọbịa na igbo ana igbo achụbụ ya ọsọ bikọs asị na ọkụ ọnyụ ahụra na-achụ ya ọsọ <laughs> nwanne Emeka biko ọ dị ka ọkụ ọkụ jiri nwayọọ jiri nwayọọ ji jos goluo dal aghụgodi nnukwu oyibo ahụ nnukwu oyibo a na-emebigodo ihe ya gwara Facebook jiri nwayọọ ka o ferora zuru anyị nri ka anyị megodiri nsọ ala anyị mewe nsọ ala megide nsọ ala anyị ga-emepụta ihe then time we take for itself ọnwụ na ụmụ anyị mee nsọ ala fụ na ihe na-eme anyị adịghị mma then ha enwego brain ihe ị na-ekwuzi na they can implement it ịghọtago ha ma ga-eme implement because ha enwe information already because information wụ power o information anyị ga-enye ha ka ha ga-eji wee mee ihe ị na-ekwu na ọ nke anyị gbara ka ụkpaka nwere ike ịnọ na amerịka mmadụ dị na spain onye nka na japan nke ahụ nọnsens ọ mgbe ụmụ anyị too n'ala igbo oge ahụ ka ha ga-eji ụdị ihe ị na-ekwu na ga-adị pọsịbụl na anyị ka na-ebido ebido ịghọtago we have to lay all those foundation then ndị bịaziri after us we take it from there so ọ bụghị anyị anaghị atụ asị ụdị ihe ị na-ekwu bụ asị ọ fantasy Ọwụ na anyị bịa ihe na agwọ sịbara ụlọ asị na we do this we do that people will believe it at the end of the day gwuo ha changwo ịghọtago sara ha ego ihe anyị na-ekwu na ọ dịghị possible na onye ọbụla gbara gị otu ahụ na-atụrụ gị asị but onye wu bọtụ nwanne enweghị ekwe ihe anyị na-eme ọ bụ grade Emeka upgrade ka anyị na-eme upgrade of nsọ ala omenala upgrade iwu ala upgrade so upgrade ka anyị na-eme all those things anyị nwere information information ahụ eji arụ moto mgbe ndị ochie ka ka ji arụ oche njibe upgrade modernize ka emere ya modernize so ihe niile ahụ ifuru e na-eme ka na-emekwe ihe emere modernize the same okwo arụsị chọọchị ahụ ị na-afụ ọya ka ahụ na-akpọ mast ị na-anya ị ga-afụ mast ịghọtago so all the okwu arụsị remain mast till tomorrow that's why nke nwawo the mobile phone na-aga na church aga eme ekpe ekpere eme those things ịghọtago for spiritual uh, uh this that this that all the same mast ahụ dey use for telephone and all those things all this, the sentence dey happening enwebeghị ihe change nothing have been changed ịghọtago so the same wave iji eche uche mgbe ndị ochie onye izizi apụtara ụwa uche ọ na-eche wave ka o ji eche uche the same wave ahụ ka ka ji eche uche echi ịghọtago the same the same mm, mm, heat eji e anya moto moto moto a na-akpọ dizụka ọ dị same heat ahụ ndị the beginning murukwere ọkụ wee tọn otu kinetic energy ịghọtago anwụ na-acha acha ihe nifụrụ anwụ na-awa ọ dị same heat ahụ same heat ahụ ka eji emekwe today eji e anya dizụka ọ dị same heat ahụ ka e na-ehit kwe ịghọtago ọpụọ ndụ the same heat ka a ka na-emekwa ihe na-akpa implode because dizụka implode ka ọ na-eme o nwebere ihe chenji n'ụwa so ọnwụ na isi otu akụziere ụmụazị anya ihe they will give us result simple ọ bụghị jos a na-akọgiri akọgiri na akpa atụgharị nje everywhere <laughs> nwanne my brother ọ dị gị ọkụ ọkụ slim ọ dị gị ọkụ cool down first of all ị ga go dey choice life bụ a choice before you begin to go anywhere you must design where you are going slim nke maka na-agba ị na-eje somewhere you must first of all becos ị gaghị ebido count nọmba without deciding the finishing of the number ichi ịgụ number 1 2 ị ga-enwegoro ebe ị chọrọ iguru na ị gaghị na-agụ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 time ebe no you must count numbers ịkantụ gbazie kantụ gbazie ruo ebe ahụ ị chọrọ iru ịmanụ na ị chọrọ ịkantụ 100 you must count to reach 100 kedu ihe wụ ya ọka ebe ka ị na-eje where is your destination ọwụ ndị ụka brainwash you as how nobody brainwash you i want to leave africa achọrọ m ịga na europe then i have to put an establishment then i introduce mental control ihe ahụ mekanism is a political structure so kedu nde nde ndị fada n'ala igbo onwego nwere woman ịfụrụ fada n'ala igbo bụ onye ọcha ọkwa fada roman catholic ndị ọcha or siemens anglican ndị anglican pastọ one na ana igbo anglican pope bishop bụ ndị ndị ọcha the christianity worship brainwashers brainwashers mmadụ one n'ime ndị fada nọ n'ala igbo ndị ọcha ajụjụ ka m na-ajụ ndị politicians nọ n'ala igbo mmadụ one n'ime ha bụ ndị ọcha ha bụ ndị ojii so ọwụ na ha bụ ndị ọwụ na ndị fada aha bụ ndị ojii ndị pastọ aha bụrụ ndị ojii that means there is something wrong somewhere with us ọ ka ọ na gị nwa na na-ekwu this thing now yes eziokwu na ndị kristianity bere watch anyị ndị fada na ala igbo na nke ndị ahụ ọwụ ndị ọcha ọwụ ndị ọkwa kristianity ka ha bụ ọwụ ndị ọcha na so that, that means that your case become baseless so ndị kristianity bịa 400 years ago ka anyị ka na-ekwu after 400 years that they brain watch us nna nwanne chekigodo ihe ana ihe ị na-ekwu na nwanne hi na nwanne mba 400 years ago ndị ndị fada nọ na be anyị bụ ndị isi ojii ndị pastọ ndị isi ojii ndị ndị ndị niile ndị ndị niile aha na-aja asara ndị mmadụ ego na-eme ụka ụka ha bụ ndị pastọ kwa ndị igbo ka ha kwa ndị hausa ka ha kwa ndị yoruba ka ha kwa ndị be anyị ndị afrịka ka ha bụ na then why do we blame these people instead of seeing the pastor here na-ezu ochi ya pastor you are a criminal is in the christianity so ị ka na-ekwu nwa bekee 400 years ago while a pastor is in your front there na-edisive ndị mmadụ na-asịrị ha asị na anakọrọ ha ego eh? why not isi na this pastor bụ na-eji ndegbu ndị mmadụ wayo why must it be christianity ime ihe christianity iwepụzie from ndị pastor anụnwa so ndị pastor have the right to lie and deceive people nata ha ego mbanụ ịghọtago so ọ dịghị mma ka anyị na-ejeralize okwu ka anyị point ya direct ebe case kesi problem si abịa nwanne president of Nigeria bụ onye isi ojii governor of Nigeria bụ onye isi ojii secretary of Nigeria bụ onye isi ojii so if these people don't have this sense that we need to build this place Abacha nwere trillions upon trillions of dollars na Swiss bank Abacha ọ bụ onye ọcha Abacha ọ bụ onye ọcha mba then why should Abacha were ego from Africa ga tinye na Western Bank ọ ndị ọcha ọ ndị Christianity gwara ya were demon jee tinye je ọ ndị Christianity ọ Christianity gwara Abacha were 3.3 point 3 trillion jee tinye na na na na that bank mba so ifu na evil of the mind so all oh, here with the problem oh, nobody nwanne ihe niile anyị na fight today now nobody nwanne oh, onwe onye akpọ nchugara n'ọgbụbụ so ị were ego bịa na ya adị m esi na m na benefit ọkwa oh, ngwa jiri money bịa who brought the money ọgwụwa <laughs> you brought the money na so ka ekwe how can I be the the the the problem na ọgwụ ngwa wetara dị ego ọgwụ na ịma ha ihe nna unu na justify na ndị ama ha ihe dị mma nna mmadụ amakwa ha ihe is not good you cannot celebrate stupidity africa should stop taking money to the west bank simple ka anyị kpọọ let's call a spade a spade ndị isi ojii should stop taking money to the western bank simple kedu ihe anyị na-ekwu na ndị ọcha na-ebenefit na wetara ego so anyị na-justify ndị a na-ewejezi ego ebe ahụ yes house atụrụ they are useless animals eh? nwa bekee we stay in their house na agụrụ champagne ha na-eweta ego na-edebe na bank na-eblem ndị ọcha nna nekwanụ m arụ gbekwere mba chukwu ekwere ihe ọjọọ tụfịakwa ihe na-eme anyị isi anyị n'aka osi anyị n'aka osi anyị n'aka ihe na-eme anyị isi anyị n'aka nwanne anyị nidiri na-ekpu arụ anyị nidiri ekpu arụ anyị nidiri ekpu arụ arụ na-eme na anyị arụ na-eme arụ na-eme obodo gasara that is why our, our boys are the aggressive aggressive aggressive nwanne ịdị aggressive nweghị egbe nweghị mma you will die because you will be explode ị ga commit suicide because you cannot control your anger mkpọnọ poison ka a na-enye gị ihe anụnwa anyị na-ekwu ebe a na ihe anyị na-agwa gị poison ịda na o gburu gị egbu ọ baa gị ome gị baa uru be mindful of what you listen be mindful of what you listen ọ ga-egbu gị either it makes you up or it breaks you up mmadụ bụ mmụọ okwu mmadụ ọnụ mmadụ bụ ọnụ mmụọ spirit is word in the beginning there was word and the word was god and the word was with god this you will die or you will live here ne gee ntị ihe ị na-ege because ihe anyị na-ekwu ebe a we control your life and we rule your life for better or for worst so ihe ọ bụla ị na-ege mind you ndị mmadụ ga-apụta ebe a challenge ihe anyị na-ekwu ebe a because of something somebody gwara ha ọ gaghazi ama na this person na deprive ya his own future he don't know because he listen to nonsense yes ọ ha na onye aha na deprive because evil spirit impose the person ka a na-ekwu he don't know evil spirit mere impose your life and you are always going to end ị na-aga na way of no return ị gaghị amazi eziokwu because you have been invaded by evil spirit mana nsogbu adịghị ụmụ ibe ka ndị mara ka m ga-esi eme onwe m na chiji ejibe n'ebe a achọrọ m iri nri agụọ na agụ nwere ofe egusi nsiri ka nje njere adị ofe egusi see ezigbote nri ji kara aka ụtara ji ofe egwusi na ofe egwusi nsiri wit igboroko na ya na nwere ụdị nne ị ga-eme iche iri otu a ime onwe gị otu a mee onwe gị otu a imego ịtaisi mee presọp mee presọp emesịa pres-ọp ka ahụ wee ghere oghe nwere ụdị iri mee ọp ahụ ga-eghere oghe wee nwee ike pịa dị nne pịa bikọs nwere gasị iti iri nne otu a dị nne agụọ gị agụọ nwere ofe egwusi nsiri nwanne ofe egwusi ya hai nwanne ihe ofe egwusi egbufe egbusi ISIS eh? ọ dịka bụkọ a ya ka m ga-eri n'abalị a ndị sie ya nweta onwe m <laughs> nwanne judu hapụrụ ndị mmadụ ihe onye na-eme ka ọ ma anya hapụ ha mebe let them do hapụ ha leave them ha mebe onye ọbụla nwere ọkwụrụ ụwa onye ọbụla nwere ihe ọ na-arụ ọnwụ nọ ebe ọbụla ọsọ ịkpọ ha jebe ha kpọrọ ha jebe ya soro ha ọkwa o nwere ọkwa party people decide to follow him so let them follow him ihe dị ya ịghọtago o juo ebe ahụ ọfụfụ ọwụ na ọbụla ike gwuru onye ahụ ochiga ọ bụghị ya agba ya ochiga ọ ya agwa mmadụ mgbe ọ ga-echiga mbọsị ọbụla ike gwuru onye ahụ ụtọ n'ọba mmadụ na-efe ụzọ na-achọ ụzọ na-achọ ụzọ na-achọ ụzọ ọ chọbido ụzọ ọfụwa ụzọ nwanne ọ nachi ebe o si bịa ọ rukwa ebe o si bịa o bidokwa n'isi jebe ịghọtagosi ọ baghị uru na mmadụ dị ọzọ na-edistọbụ mmadụ ibe ya na-asị na-agwa mmadụ si apụta ebe ka ọ na-apụta eje ihe anyị na-ekwu maka ntọala igbo onye ọkara obi egwu ndị ọkara obi ịghọtago our destination ala nsọ holy land ka ebe bụ holy land here ịghọtago anyị ga-abịazi replicate edi holy land physically ịghọtara wee dozie ọhụma nazie ebe ahụ biri ha gbanne ala bekee na ala afrịka na be nne na nna anyị ọkwana nnukwute oge ọhịa o nnukwute oge ọhịa anyị ji ebe ahụ eme paradise wụzie dị egbe igwe ilo nọ na ị na-agagharị na na kọmpaụnd ụnụ isi ka ị gaa na be okeke ị na-aga na be okeke obi aṅụrị that is enweghị ị na-eche ịchọ two for bid midnight isi na be gị pụta jee na be ife anyị ịchị ịgba ịgba je ba ijesie na ba isi na ba pụta oge ọbụla ị chọrọ nabara onwe gị without any problem onifia even more secure than Africa otu a nna nna anyị ha si wee bie mgbe ahụ otu aha ka anyị ga-esi ebi ebe aha bụ ala nsọ anyị na-eje ebe ị ga-eme ibiri n'ala Igbo nwanne obi ajụọ gị oyi obi ajụọ gị oyi ibiri hapili hapili ọwụ nke ga-ede ibiri were ofu were ofu anya na-alahụ ụra were ofu anya gịrị oge ke ụdị nọnsensị bụ dat i were ofu anya na-alahụ were ofu anya gịrị ihe nke ọwụ ndụ taa ọrụ ọgwụ ọlịgbo ya ụnụ ka ndị rie wetara ji m taa na ọ dị m